ụmụnne n'ime chineke ekele nke udo ka m jiri bịa n'oge dị ugbu a ka udo nke chineke nke kachasị udo niile dịchasịara unu n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwanyị anyị amen abụ m ezi nwanne na nwoke obichukwu udo na ebere chukwu ọ bụ site na ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry akala ndị Baptist Missionary Association nke mba afrịka gbara gburugburu ọ bụkwa site na ngalaba nke naijiria site n'ime olọgu eru nke dị n'ime ibadan na oyo steeti ka ozi ọma si eru unu nso ugbu a ọzọ ka udo nke chineke kachasị udo na-ede eru n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-eleba anya n'akwụkwọ nsọ iji wee mee ihe tụgharị uche n'ihe agbamume anyị ga-agụ akwụkwọ samuel nke mbụ isi iri na asaa m ga-agụ amaokwu nke mbụ wee ruo na nke iri ihe bụ ogologo akụkọ ka anyị agụ samuelụ nke mbụ isi nke iri na asaa m ga-amalite ego na amaokwu nke mbụ wee ruo nke iri 1 Samuel 17 verse 1 10 ọ sị ma ndị Filistia chịkọtara ọmụma ụlọ ụkwụ ha ibu agha ewee chịkọta ha na Soko nke Juda nwe ha wee maa ụlọ ụkwụ ha n'etiti Soko na Azeka na Efes Damin Sọl na ndị ikom Izrel wee chịkọta onwe ha ma ụlọ ụkwụ ha na ndagwurugwu ịla wee doo agha n'usoro izute ndị filistia ndị filistia wee na-eguzo n'ugwu n'ọtụtụ n'otu akụkụ israel ndị filistia na-eguzo n'ugwu n'otu akụkụ israel na-eguzokwa n'ugwu n'akụkụ nke ọzọ ndagwurugwu wee dị n'etiti ha onye mpụta ọgbọ agha wee si n'ọmụma ụlọ okwu ndị filistia pụta aha ya bụ goloyat sitere na gat ogologo ya dị kubik isi isii na otu ntụaka okpu agha ọla dịkwa na isi ya ọ bụkwa uwe agha emere dịka akpịrịkpa azụ ka e eyikwasịrị ya ọtụtụ uwe agha ahụ dị nnu shekel ọla iri na abụọ na ọgụ iri ihe ọla eji kpuchie ụkwụ dịkwa na ụkwụ ya abụọ mkpụmkpụ ube ọla dịkwa n'etiti ugbo ya abụọ osisi ube ya dịkwa ka oke okporo dị arọ nke ọkpa akwa ji akpa akwa ji akpa akwa isi ube ya dị nnu shekel igwe na ọgụ iri onye na-ebu ọta ya na-eje n'iru ya o wee guzo kpọọ usoro agha niile nke ndị Izrel oku si ha n'ihi gịnị ka unu pụtaworo ido agha unu n'usoro mụ onwe m abụghị m onye filistia ma unu onwe unu abụghị ndị oru sọl nwee rọpụtara unu onwe unu otu nwoke ka ọ rịdatakwute m ọ ọ bụrụ na ọ pụrụ ịlụso m ọgụ wee tigbuo m anyị ga-abụkwara ụnụ ndị oru ma ọ bụrụ na mụ onwe m pụrụ igbu ya irigbu ya wee tigbuo ya ụnụ ga-abụkwara anyị ndị oru wee fee anyị ofufe onye filistia ahụ wee sị mụ onwe m atawo usoro agha niile nke Izrel ụta taa nyenụ m otu nwoke ka anyị wee lụrịta ọgụ ka chineke were ebere n'afọ ọma ya gọzie okwu nke a onye anyị nghọta na mekwanye mkpụrụ n'obi anyị na aha jizọs kraịst onye nwe eme na ịga n'iru n'ụbọchị nke taa ihe anyị ga-eji wee mee ome isiokwu ga-abụ mkpako ihe anyị ga isiokwu ga-abụ gịnị gburu goloyat nke mbụ gịnị gburu goloyat mkpako ihe mmụọ nsọ na-achọ ka anyị mụta ka anyị mụta n'ụbọchị nke taa bụ ihe gburu goloyat wee na-akọtara anyị nọọ mkpako bụ ihe gburu goloyat ọ bụ na ile anya n'usoro dịka ebe anyị si gụpụta anyị fụ na okwu chineke bụ okwu na-eweta ngọzi okwu chineke bụ okwu na-eweta ihe mmụta pụrụ iche onye ka esi dee akwụkwọ nke a na ka esi dee akwụkwọ nke a o mere ka anyị mata na onye dere akwụkwọ nke a site na mmasị na site na mmụta nke mmụọ nsọ kọwara anyị ụdị mmadụ Goloyat bụ na ụdị mkpako onwere wee kọwapụtara anyị ka o si bụrụ onye ọgụ na ka o si bụrụkwanye onye ewere dịka onye na-alụta ọgụ wee gosi anyị ihe o ji were ebuli onwe elu na ihe o ji wee bụrụ dịka onye isi agha ndị filistia wee na-egosi anyị ọ bụrụ na nwoke a gbara dimkpa ọ na ọ dapụrụ na ebube nwoke makwa ihe o ji were echekwa onwe na ihe o ji wee na-anya isi bụ naanị aka mere ịfụ na akwụkwọ nsọ mere ka anyị mata bite n'isi ya wee ruo n'ọkpa ya bụ ihe dị egwu na ihe dị ike o ji akwadobe onwe na o ji echekwa onwe ile anya n'ihe niile ahụ o ji akwadobe onwe efu na ihe abụ sọsọ aka mere o nweghị ihe dị ka na ekwuru maka ka ka mbuli elu nke chineke dị na ya ọtụtụ n'ime mmadụ taa nweziri goliath n'ime ndụ ha egosighị ha pụta na ọgbọ mmadụ ma na ọha ha egosighị ụdị ego ha nwere ma ha egosighị ụdị mmadụ ha bụ ma ha egosighị ụdị ụmụ ha nwegasịrị ma ha egosighị ụdị ụgbọala dị oke egwu nke ha na-agba ma ha egosighị na ụdị akwa nke ha yi na ụfọdụ ndị mmadụ anaghị eyi ihe na ụdị ndị otu ha ma e, ndị ndị ọgbọ ha anaghị eyi ihe ma ọ gosighị ụdị ụlọ onye arụrụ ma ọ bụ ụdị ihe nke ya na-eme n'aka na ọsọsọ nyanwa bụ onye pụrụ iche na-eme ihe ndị a niile ile anya n'ime ị gaghị afụ chineke ile anya n'ime ị afọ nsọpụrụ ile anya ka o si ekwu okwu ị afụ nkwanye ùgwù ma mmadụ ma chineke ile anya n'ime onye aha ịgaghị afụ chineke maọbụ jizọs kraịst maọbụkwa na ike nke mmụọ nsọ egoghị anya na ihe a bụ mkpako na mmadụ ịfụli onwe ya elu n'ihe na ọbụghị akwụkwọ nsọ mere ka anyị mata sị na onweghị ihe ọbụla nke ị nwere n'ụwa esighị n'aka chineke wee bịa ihe ọbụla nke mmadụ nwere n'ụwa ọsọgonya bụ onye ego ka iji wee gote mmadụ nyere gị ego nọọ chineke nyere gị ikikere nke iji kpata ego akwụkwọ dị chụrụ mgbe o mere ka anyị mata sị ka ọ gwara ụmụ Izrel mgbe ha na-aba n'ala nke o e kwere ha na nkwa ọ sị ha ka ha ghara ichefukwa ikikere nke ha ji wee kpata ego na ikere nke ha ji wee bụrụ mmadụ nọ n'aka na ọ bụ jehova ka o si elezie anya efe na ụfọdụ ndị mmadụ n'ụwa taa echefugo na ihe ha ji wee bụrụ mmadụ okuku ume ha na ịbụ mmadụ na ihe ha niile si n'aka chineke wee bịa ha na-emezi ka ndị ka ndị na-afụli onwe ha elu n'ihe ha na-abụghị lee ka esi kọwa gụlo ya n'ihe niile nke ọ bụ site n'isi ya n'aka ya na arụ ya niile wee rute n'ọbụ ọkpa ya bụ sọsọ ikikere na ihe o ji eme anya isi dịka mmadụ ilezie anya onweghị ugwu ọbụla ọ kwanyere ma ndị filistia ma ọ bụkana ndị nke israel ha na ha chọrọ ịlụ ọgụ ọ na-akọtara ha na ọ bụ na ha nwapụta si na-esosọ naanị ofu onye ihe a bụ agha na ọgụ dịrị mba na mba o werezie onwe tinyezie asịnaonya bụzi ofu onye dị alụzitere mba ọgụ na ọpụta obie o were onwe tinyezie asịnaonya bụ onye dị abụ onye e, a nakwucha ọbịara mmezu chefuo na chineke bụ ọka aka bi n'igwe chefuo na chineke bụ otu aka na-eru mba chefuo na chineke bụ onye dị abụ okwuo mmadụ apụghị ikwugasị o chebizi ihe ndị a niile o doghị anya na mgbe ọ nyachara isi a niile na mgbe ọ fụrụchara onwe elu niile a ọ bụrụ naanị obere nwa dịka david onye na-eje n'ube ha agha onye na-egbu n'ube ha mmadụ bụzi onye chineke ji wee kwatu ya na ebe niile o buliri onwe ya elu nwanne nwoke na nwanne nwaanyị gị na-ege ntị ebuli na onwe ya elu n'ihe ebughị emela ka gị na ka e, ebe ị nọ n'ọkarị chineke ma n'ọkarị mmadụ weda onwe gị ala ga-afụ ihe pụrụ iche n'ime ndụ gị ma amara mmadụ yi eji weda onwe ya ala iji wee bụrụ mmadụ iji wee bụrụ ihe ọ na-abụghị na-esi n'aka jizọs kraịst were abịa ọ bụ na ị nweghị jizọs kraịst ị maa na ihe a dị n'ime gị dị ka mmadụ ya na-afụli elu mgbe ọbụla na-egosi na ebu nke a ma na ebu nke ọzọ mana ị bụghị ya sọsọ gị nabata jizọs n'ime ndụ gị ka chineke wee bulie gị elu ọ sị na onye ọbụla wetara onwe ya ala na onye ha ka chineke na-ebuli elu welata isi n'ebe ọbụla nọ n'oge ugbu a na ọbụla nabata jizọs kraịst dị ka onye nwe gị na onye nzọpụta gị ka o mere gị ebere mere gị amara ka e wee bụrụ onye ya edeba afa ya na-akwụkwọ nke ndụ kacha afa ya n'akọ nke ọnwụ mgbe ị na-eme nke a ị ga-afụ nzọpụta pụrụ iche ị ga-afụ nnwere onwe pụrụ iche ị ga-afụ mbuli elu nke pụrụ iche nke na-esite n'aka Jehova were bịa ihe gburu goloyat bụ mkpako ekwena ka mkpako duba gị na ọnwụ nke ebighị ebi ekwena ka mkpako duba gị na ndụ nke na-enweghị njedebe ma kwee ka amara Chineke bụrụ ihe ga-eduru baa na ndụ nke a na ndụ nke ga ka anyị kpere Chineke gị onye na-ewere okwu nke a n'oge dị ugbu a ebe ọ bụla ị nọ hụlata isi akpere chineke oge edeba afa gị n'akwụkwọ nke ndụ kacha afa gị n'akwụkwọ nke ọnwụ mgbe ị na-eme nke a ị ga-afụ na nchọpụta pụrụ iche n'aha jizọs kraịst bụ onye nwaanyị anyị amen mata na okwu a na-abịara unu site n'ụlọ ọrụ ndị Life wod Radio Ministry unu ga-enweta m na igwe okwu 08056719493 ma ọ bụkwa na 08132900111 ma akụkọ mgbaama ma ajụjụ ka na ekpere ụlọ anyị ga-akparịta ụka ka udo nke chineke nke kasị udo na-edere ụnụ site na jizọs kraịst bụ onye nwe anyị amen